ndị Igbo m ụnụ awa nọ nwoke oke nwa ndị ma na-ekwu Enwere nwere ya m chọrọ ịkọwa n'ụbọchị taa ọwa mm, obere ihe bete ọ dị oke mkpa na Igbo maka ya bụ ihe so na ihe butego ọnwụ ike na Igbo ebe ụmụ nwoke anyị nọ ah, ụnọ wọchị ah, people na-adị alamenti. na nwaanyị nọ na di gbaa n'iro na ọ na-egbu di ya ndị na ọ na-ebutere di ya ọnọdụ ọjọọ nke a bụ eziokwu ọ pịọ trut nwaanyị nọ na di gbaa n'iro o metara arụ o mere arụ andị arụ aha ga na-eso ya betim tiri ịkụwụrụ unu today wo ọwụ sọsọ oge nwaanyị nọ na di ka ọ na-emeta arụ na-egbu di ya ọ na-ebutere di ya ọnọdụ ọjọọ aya ka m chọrọ ịkọwa abịa n'ala Igbo nwaanyị ịgba akwụna ụwa ji ya ọnụkwụta arụ ọnụkwụta arụ ihe ahụ ya m ji si na ịwụrụ e nwoke wụrụ nwaanyị ịmụ nwa na-akụziri ụmụ gị omenala na-akụziri ahụ ya nwe arụ adịghị nsọ ala n'ala Igbo so ala ịgba akwụla awụrụ sọsọ oge nwaanyị jere kwụrọ n'iro ebe a na-agba akwụla ma o jebe n'ụlọ ndị akwụla ịwụrụ nwaanyị jira nwoke nwoke akwụọ gị ọgwụ bifo rigoro gị ọwa akwụla ka ị gbara inye nwoke chaji bifo rigoro gị ọwa akwụla ka ị gbara from that day imetego arụ ga-eso gị all your life arụ a ga na-eso gị unless ịpụpụrụ ya n'ahụ gị nti pụpụ arụ ahụ n'ahụ gị so arụ ahụ na-eso gị ịlụọ di arụ ahụ ga-eso gị wee baa n'ebe di gị ọ wanted people na amarụ amchọ ịkọwara ya arụ ahụ ga-eso ya arụ ahụ o metere ga-eso ya baa n'ebe di ya so ya na di ya na-ebi ọ na-eshiri di ya nne arụ ahụ ga na-eme nke nwoke afet Spirit nke nwoke ga na-adị down ọntị nke nwaanyị ahụ ntara ma achọpụta pụpụ arụ ahụ so ihe mere ọ ji egbu nwoke agbachiri nwoke ụzọ wụọ nwoke ahụ na-eri nri ị na-eshi gịla ya na-enwe mmekọ gịla ya na-ebi spirit nke nwoke ga na-adị wiki and spiriti nwoke adirativ ọ na amagnet ihe ọma so ya na-ebute some men lụọ nwaanyị you know enwe from the day the nwaanyị batara n'ụlọ ha na ya na-ebi ọ na-enwe setback because spirit ya na-aza magnet favor you know maka gịnị spirit adịwago weak so e nwere nke spirit ga-adịgide weak dịgide weak ya na nke nwaanyị aha na-ebi the spirit ahapụ nke nwoke ọ bụrụ na nwoke anwụgo ọya na-aka ya ọya wụ na ọwụ na ọ na-egbu nwoke ịnọ so ụnụ wọcha oge ọka wa ọka ịnweta nwaanyị gba pastọ gị na ịchọgo ịlụ nwaanyị ọ sị gị kpọta nke nwaanyị ka o mee ya deliverance ịkpọta ya ome ya deliverance da deliverance wụ ịpụpụ ya arụ ndị o metere ka ọ hapụ iburu arụ ahụ baa na ebe di ya ọya the meaning of that deliverance so nna nna anyị ahụ na-eme ha chọ ịlụ nwaanyị ha jụọ ese ha jee gbaa afa si na nwaanyị m chọrọ ịlụ me na ya ọ ga-ebikwa ebika nka ka ọwụ mụ na onwe m ga-alụ nwaanyị a na ma akakpa nka na marriage m na-achọ ịbanye de na enwere ihe ga-eme nke ga-egbu nke nwoke ọsịsọ de na afọ aha ga-ekwu ya ọ bụrụ ma nwere arụ na-eso nke nwaanyị ọ ga-eji bata n'ebe dị ya afọ ikwue ya apụpụ ya na ahụ nke nwaanyị ọ bata n'ebe dị ya nke nwaanyị aka nka nke nwoke aka nka but this time a ga-ajụkwa ese na nke nwaanyị na nwaanyị abịa na abịa lụọ bịa bata na famili na ọ ga-akakpa nka na marriage ọ na-achọ ịbata then afa ga-ekwu enwe anything ga-eme nke nwaanyị gwụnwa ọsịsọ eme akwu esetụla very simple you know but this time na awụ onye chụsị ịlụ nwaanyị ọfụ nwaanyị ọ ga-alụ ọbụbụrụ ana <clears throat> ọlụwa ọ gaghị ajụ ese enwezie ka o si wee banye ihe shi ike tọmtin ọsụsụ nke nwaanyị na ọgbụgbọ mekwe spiritual wife o mekwe nka ọ hapụ ya you so ihe awụ very simple mistake people na-eme and the solution very simple ịpụ arụ n'ala Igbo adọrọ ọnụ ịpụ arụ adịrị ọnụ so ịkpọ dibịa na-arụrụ gị ọrụ ọkọnetaget ndị na-apụ arụ ọ ụmụ nwoke na-apụ arụ ọwụrụ dibịa na-apụ arụ ọwụrụ dibịa niile na-apụ arụ enwere special people na-apụ arụ enwe ime ọmụ enwe e e apụpụ gị arụ apụpụ tin so onye nkwa okwu ihe awụ ụmụ nwoke ụnọ na-agba afa ọwụ sọsọ ịgba afa gịnị na-agbachiri m ụzụ fụ ego gbakwa na afa ndụ e, na-agba na afa ndụ because eh, ihe awụ ihe so na-ebutego ọnwụ ike na ala Igbo ama m na ọwụ ihe niile ka nwaanyị ka nwa ndụ niile nwaanyị biri oge ọdịsị nkọ ka ọ ga-agba gị beti dugwa na nwoge chọọ dịtin maka ndụ gị sọ ọkọ ha m n'ọnụ n'ụbọchị taa asị nke onye chiri ya zere ndewonu